anyị chọrọ ka ị gwatụ anyị afa gị Afọ m bụ Paul Anerobi Nnam abụ m chief etu esi akọwa n'ọnụ be kabinet chief na Aguilera ehm, mgbe netara aka gara aga mụnwa bụbu chairman ma bere ya kabinet mgbe luo febụwarị isi ya oge m zuru onye ọzọ nọchizi anyị ebe a na emetụ taa bụ eri kingdom anyị bụ na-akpọ eri kingdom eri bụ nnukwu nna anyị mụtalụ igbo niile eri bụ nwa gad gad bụ nwa nke satọ israel mụta the eighth child of uh, the son of uh, israel Gaa etusikọ n'akwụkwọ from akwụkwọ nsọ Genesis chapter 46 verse 16 efu ijekwa na book of Numbers uh, ọ dịka verse 14 uh, verse 15 efu na eri bụ one of the sons of God ma God bụ nwa Israel eri a mụtara niile maka eri a si Israel nwee gagide ije nwee lute n'ebe ọ kwaliziri <laughs> eh, na ebe izu ọkwara bụ na agụleri n'ebe a na-akpọ eriaka eriaka ka ọ nọgidezi wee gbagoro bi n'ọgbụ ebe eji mele ogbu ya dị na Enugu agụleri nke taa ya ebe a na-akpọ obugad so nya obu nne ya so eh, mezie oge ọ nwụrụ enile n'ọkpụ dibita agụleri ebe enile dịkwa ebe anyị na-emezi taa bụ ime ka ụwa mata na anyị bụ ụmụ izizi ọ mụtara bụ eri ndị ọ mụtara bụ agụleri gbarịa m nteje nsugbe ọnwa ndị ọzọ mụtara anyị na-aba biro na n'okilikili ọmabala nwa dịka nri bebetala obere aka amanuke ọrụ ere o nwekwuru ndị bụcha mmụ mmụzi dịka ịgba akwụ na ya mere ha enwecha ndị ọzọ ụmụ m ụdị a na-ekwu eh, Enugu ukwu Enugu Agidigba n'ọfịa ndị a bụcha mmụ ma etoside bụ na anyị na-emegode eri kingdom ma na-emegode ka ọ bụrụ njikọta ndị bi n'ọma bala ndị ọzọ agwachawa anyị na badị anyị si oke anyị jikọtacha onwe anyị ọfụma anyị mee ka fa mata